ho ho ho ho na ihe nke ewutegbuo m ihe nke ewutegbuo m oh, biko ọka m si jee eh? ọka anyị si jee ọ dị whole connection niile anyị nwesị mana yesterday na this morning ka m nọ n'ọka na-ede petition nọ na-ede petition mana mgbe ọ dechazi unity gbagwojizi m anya bụ na ndị gbujiele nne n'ụtụtụ na-asịkwa na anyị na m na ọ chọrọ iwebata okwu kot na na ọ chọrọ um, ka bịa kpebe dozibe nwanne na nwanne na ọ chọrọ that kind of thing na ọ chọrọ ka eje kọt ka ọ mala ịmago ka ebido straight ahead ọ bụrụ ndị anyị atụ nga setụba nga mana dibịa gwara ọzọ mana ọkwa ọzọ gburu dibịa kịta ka inu aha ndị igbo anyị na-atụ nwere ụlọ ọba kịta inu ahụ ndị be anyị na-atụ nwere ụlọ ọba so na dibịa gwara ọzọ mana ọ bụ ọzọ gburu nwa dibịa mana bụ ihe nwekwa si dị m na arụ o nwekwa ụdị chi nsa gbawasị m obi na-asị nna ọzikwa nwanne anyị nwoke nwanne na-eto ọnụ na onwere um, chief of army staff as friend na onwere inspector general of police as friend na-asị na akwụgo m ihe a mgbe mbụ si na ebe nke onye ọzọ gwụ ka nke onye ọzọ na-ebido kọsọ ọ bụ na nke gị agwụrọ nke gị ịma mma ebe nke onye ọzọ si ebido mana biko n'udo odo ndị be anyị gbalụ n'okwu n'ụka ọsọ gbalụ na gịnị ụkwụ na ụka ọsọ kịta na nwanne anyị nwoke anụnwa na nke ha ya eme na anọ amụrụ m ka ka anyị tụwa alụ ka anyị na-ebujeli ya anyị na bread like I said in the morning because is the only thing ya sustain nwe because with the couple of obi mgbawa and disappointment o nwete bread bread ya aka mma ka anyị na-ebujeli ya bread ka anyị na-ebujekwala ya akụ iti. m akụ ndị Igbo akụ adụmala abụkwa akụ oyibo na-akụ akụ mụga akụ onye onye ọbụla nsichara m ofe akwụ kịta biko chịta nụ mkpụrụ ya gbabana ya n'anwụ unu ya n'anwụ alisa hapụ ya oju ọkpọ nkụ itie ya eti ebujere ya ugwuru nwampe nta ka o wee na-atakọnya ya na bred biko nya bụ ihe a naghị akpa nsị like so biko nụ dododo ebe ọ onye nọ na kaba arụ contribute to the welfare of our brother because na ojebego nga ojebego onye ha na-ekwu ọchịchago ọ na-abago 419 ezigbo onye ori azụ lazụ onye nwa onye ahụ anyị na-ekwu onye ọzọ pụọ onye ọzọ anọchi king of the jungle na-aghọ na king of kuje prison onye ahụ aghọ na king of kuje prison so biko n'udo dodo gbalụ n'okwu okwu ọsọ asọ onye igbo maala ihe gbalụ okwu na ọsọ mana nenenu dis vidio ka unu ihe mere nji ekwuru maka ya n'ụbọchị nke tata ka ọ dị ee ndị be anyị ekenekwa m ụlọ ọ bụrụ ugbu a ka ị na-esonyere anyị ebe isi anụ nyebe akụkọ ala taata bụ n'oge ndị igbo nke redio JPAC 95.5 FM n'ụkpọ Mbadike ụbọchị taata bụ ụbọchị mkpụrụ ụbọchị iri abụọ na otu n'ọnwa March 2024 ee akpụtago otu onye n'ụlọ ikpe ee eh? gịnị mere eji kpụta ya bụ ofue n'ụlọ ikpe ka a na-atụlecha ma nyochaa o nwere ihe ndị oyibo na-akpọ cyber na-akpọkwa ma cyber stalking nke ndị uwe ojii na-akpọ cyber ma nke a na-akpọ defamation of character ma nke a na-akpọ character assassination maka gịnị oyibo na-atọ ụtọ ma ọ bụ na a na-asụ ya na ngaị na ngaị ee eh, dịka ya bụ nwa amadi akpọrọ bịa n'ụlọ ikpe unu fụrụ ihe mereni ee eh? a gwara sị ya bịa baa ụgbọala ka ọ bịa banye moto ọ kwe isi kpaka kpaka kpaka Eh, na iwu megidere ọ ga-afụ ndị eh, ọkaikpe na-ekpechitere ya ọnụ ya elegharịrị anya ka akpọ ndị ọkaikpe ndị ọkaikpe wee megide wee nwere isi koro ọhịa afụhụ ndị ọkaikpe ee eh, o nwere ihe a ga-eme bụ na onye bụ onye ji ikpe ekpego ikpe wee si ya mgba n'isi gara ajụ gị oyi n'ụlọ mkpọrọ hmm? ee nke a bụrụ ihe mmụta nyere unu maka gịnị ka ha rabụ ndị niile na-atụtụrụ ee unyego mmadụ na-ata ezụga na-ama erighirighị na-ata ezụrụzụrụ na onye a bụ onye ohi mana ọ bụrụ na ị chọpụtabeghị na onye a bụ onye ohi na iwu naijiria na nke ikpeazụ a tazikwara ọjị ma mara ọgọdọ nwa bụ onye mgbasa ozi abịaghị m ebe a ka m bịa kwee emo maọbụ bachi mụọ amụ mana bara m ebe a ka m mee gịnị ka m bịa lelee ka ya bụ ihe si aga ee maka na nke a gwara na ntị bụ asị mana nke m fụrụ n'anya bụ gịnị bụ eziokwu ile anya efe ka nwa amadi asị na-eti mkpu unu agbakwara m vidio unu agbakwara m vidio unu esekwara m pikchọ unu esekwara m pikchọ onye gwara gị nke a na ole nga n'ụlọ ikpe ọbụla a na-enwe ndị midia n'ụlọ ikpe ọbụla a na-enwe ndị nta akụkọ o nweghị onye ga-asị na aga agba vidio na-aga ihe eji agbara vidio bụ ka ejide evidence na imere isi kpakakpaka ọ na imeghị isi kpakakpaka na imere by force ka ọ na-emere by force ka i mere n'obi gị banye moto ka ọ na-emeghị n'obi gị ee ya m nwa amadi eji m n'aka na ọ bụrụ na ịnọsịa afọ n'one ekwuru na ị ga-anọ n'isi ga-eme gịnị n'isi ga-ajụ gị oyi ka ha ndị na-ebute disunity n'ala Igbo ka ara bụ ndị na-ebute ọgbaghara n'ala Igbo ọ bụ na nwanne gị mee ihe ọjọọ kama ị ga-akọrekt ya wutu obi ọcha obi dị nlo i mkpu na onye a maka gịnị na ọ naghị eje ụka maka gịnị na ọ na-eje ụka maka gịnị na ọ naghị eje ụka na onye a bụ onye otu anyị onye abụrụ onye otu anyị iwe na-ebute disunity ele anya n'ihe na-eko n'efere mba ụwa ya bụ fesbuk soshal midia, twita na Instagram ịfụ na etu ọnwụ mmadụ na-adị nọọ ihe ọ bụla ị hapụrụ n'ụwa ka a ga-eje megide ka a ga-eji erote gị ime mma mma ka e ga eje erute gị maka gịnị ọ bụrụ aka gị kwụ ọtọ na ozugbo ozugbo ntị na-abụ na ịtọ nụrụ na anwụchikọla gị ndị igbo ndị ọdịka ọdị ọdịka ọdị ga-eme gịnị ndị okwu gị mana si nso ụbọchị eji wee nwụchikọ ya bụ nwa amaji nwa amadi Kingdom of the game udele o nwebeghị ofu onye jụrụ ese o nwebeghị ofu onye kpọrọ na foonu sọsọ ndị ugwu na ndị ofe mmanụ ha bịa akọrọ ha fụ vidiyo ihe o mere ebe ọ tere na mmadụ na oge egbu onye ala famili n'iyi onye ọbụla na gịnị onye ọbụla esere aka gị nwa bụ onye na-asọpọtụ ihe ọjọọ rutekwara na onwego mgbe gara aga nya bụ udele kwuru wee dina ya ndị igbo niile wee lịa ndị igbo na onweghị ihe ọbụla onye igbo na-eme na-atọ ya bụ udele ụtọ ofu onye kwuru okwu wee sị unu anọzi na nga na ome gịnị na oyibo alabeghị erutere m mgbe gara aga afọ na abụ na ịtọ mgbe nya bụ udele buru plekad wee na-ekwute na high abụja Abuja na maazị ga-anwụ maazị ga-anwụ na onye oyi ibu nkọrọ vidio nke o mekwara emebosi ya ebe maazị kwuru hapụ ya ga-enye 2 minutes na insekuriti ya akwụsị o ji ya bụ vidio megịnị mee ihe akajem eme ihe ịsa abịrị ma mee ihe aja amụrụ amụ ụdị ihe nke ọdịmma ọ maghị na dịka ị na-atụrụ mmadụ ihe ọzọ n'ọtụtụ na Jehova nke usoro nke ndị agha eme gịnị na-atụrụ gị ihe ọzọ kịta aka nwụchikọ na gị the emo ị na-akwa maazị na o kwuru si nye 2 minutes ka o wee dobe eh, mee ka sekuriti dị ka ewepụ sekuriti ya bụ ihe agaghị abịa na gịnị aghọọ n'ofu aka ndị ọbụ onye na-asọpọtụ ihe ọjọọ enukwara vidio ebe ọ na-amụ ọkụ awa supreme leader bụ maazị Nnamdi Kanu maka na o kwuru si si relizie na insekuriti ya akwụsị in 2 minutes o were chie ọchị today ụwa niile achịbagoghị ọchị by our works we shall be remembered ma ọrụ anyị arụ n'ụwa ka a ga-eji erute anyị erutere mgbe gara aga mgbe m nwere nsogbu n'ụlọ ụlọ ndị uwe ojii ka m nyezara ọnụ m ma kwuo lekwa ka ihe si dị lekwa ka ihe si dị ya bụ ofe egbu ijele buputere m nwa taa m zụga zụga a ga-ekwu one ghara one ma telegram akaụntụ ebe ị na-ere ụmụ nwaanyị gba ọtọ ma ebe ị na-ala ndị Igbo n'iyi ma ị na-ebe ị na-aplan ma onye ebe ị na-ebu kechikọ na ọ bụrụ na onye a kwuo eziokwu bụ onye Igbo elabelụ na ọ bụ ESN ka a wee mee ka a wee gbagbuo nwanne gị tụdee aka na-aba awara anaghị ofu aka ka nke a bụrụ ife mmụta banyere unu